ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kasị udo niile dịrị nụ n'ebe ọ dị ukwuu na jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọgụkọ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbaa gburugburu kwesịrị na ngalaba nke naijiria n'ime ụlọ ugwu elu nke dị n'ime na yo steeti ka ozi ọma si eru n'usoro ka chineke gọzie unu gozibigo anyị oke n'ụbọchị nke taa site na jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ileba anya na akwụkwọ nke chineke na-etụgharịga n'uche dịka o si wee kwesị anyị ga-agụ akwụkwọ nke oziọma nke mak dere oziọma dịka mak si wee dee na isi nke isi ise ga-agụ amaokwu nke iri abụọ na asatọ na iri abụọ na iteghete akwụkwọ mak isi nke ise amaokwu nke iri abụọ na asatọ na iri abụọ na iteghete ọ sị n'ihi na ọ sị ọ bụrụ na emetụ naanị uwe ya aka a ga-azọpụta m ngwa ngwa isi ọbara ya kọsịa o wee mara na arụ ya na emere ya ka arụ dị ya ike na ajọ ọrịa ahụ ka chineke gọzie okwu nke n'ime anyị nyekwana anyị nghọta pụrụ iche tụkwasị anyị ngọzi dị kwesịrị ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ okwukwe dị ukwuu okwukwe nke dị ukwuu na ụbọchị nke nwaanyị oriri ọbara ka ọ ka nlekere anya elekere anya n'ụbọchị nke anyị ụfọdụ ndị mmadụ enwezi okwukwe ụfọdụ ndị mmadụ a na-atụkwasịzi uche n'okwu nke chineke ụfọdụ ndị mmadụ na-ebizi n'ụjọ na-eti onye ma ihe echi ga-abụ nke emekwa nka nke emekwa ọzọ ụfọdụ na-ajụzikwa ajụ chineke ọ nọzikwa na nke eme ụfọdụ na-ajụzikwa sị etu a ka ihe a esi ji adịrịzi gawa chineke ihe a na-akawanye njọ achọrọ m ka anyị ghọta na chineke ekego ụwa tinye mmadụ n'ime ya nyekwana anyị ngozi nke dịrị n'ụbọchị ọbụla etu akwanye ka ihe mkpagbu na ihe gbagọrọ agbagọ na ihe ọjọọ dịkwa n'ụbọchị ọbụla mmanụ ọ dịrịziri gị bụ mmadụ ụzọ nke ị nọ na ya ị nọ n'aka nri ka ị nọ n'aka ekpe ị nọ n'okwukwe ka ị nọ na ndapụ na-ekweghị ekwe ị nọ na ibi n'ụjọ kwa ibi n'okwukwe ibi n'uju kwa ibi na mkpagbu maọbụ n'ụkọ ịha niile niile dị dịka mmadụ si wee chọọ n'ihi na na n'ọzara chineke gwara ụmụ Israel sị ha na ya edebeworo unu ndụ na ọnwụ ngozi na nkọcha si ma were ni ndụ kwanu dị ndụ were ni ndụ kwanu dị ndụ werekwa na ngozi ka ụlọ bụ ndị agọbigara oke n'ihi na mmadụ chineke enyewe anyị ikere iji wee ghara nke bụ mmasị anyị ọ bụrụ na mmadụ bilie taa chọọ ịkwụ ụdọ ihe a bụ otu si wee chọọ mmadụ ebilie taa chọọ ịdị ndụ ihe a bụ etu onye a si wee chọọ leba anya na ebe anyị gụpụtara nwaanyị oriri ọbara ile anya efu na akwụkwọ nsọ akpọ ha afa nwaanyị enwe ha afa maka gịnị maka ihe ọ na-agabiga ihe ọ na-agabiga anago ya afa nwụzie m afa ọ bụzi nwaanyị ozu ọbara gịnị ka ị na-agabiga anaghị ya afa onye oji ụgwọ nwaanyị aga onye bagha afa dị iche iche ma nwaanyị ekwe ka ihe anapụ ya afa nwaanyị a wee bilite ọbụnadị na uke adịghị ya ma ọ gbalịsiri ike na ume na-adịghị okwubie na opi ya si. ọ bụ na na-emetụ ọnụ uwe ya aka naanị ọnụ uwe ya aka ọsị ka ejekwa ya daa ọma ọsị ka ejekọsara ya mkpa ya ọsị ka nwee mkpebi pụrụ iche n'ime okwukwe o wee bụrụ onye nwetara ihe karịa ka o si wee chọọ nwaanyị a enweghị onye ga-ekwuru ya nwaanyị a enweghị onye ga-eburu ya dịka o nwere onye nke jizọs nwere n'ime akwụkwọ nsọ ma ọ sị na mmadụ na-anọ buru ya na akwa ọya ya nwaanyị enwe onye eburu ya akwụkwọ nsọ mere ka anyị matara ego niile nwaanyị enwe na nwaanyị atụfugo maka ọya nwaanyị enwezighị ego ihe na-akọpụta bụ gịnị okwukwe nke dị ukwuu nke nwaanyị a wepụtara iji wee nwee nzọpụta ya ọ sị naanị ọnụ uwe ya ka a chọrọ imetụ na a ga-azọpụta ya dike n'okwukwe a nwaanyị ya amaghị Pita nke o ji ama James ma Batlomi ndị ụmụazụ Jizọs ka ọ sị ha biko gwara nne m onye nkụzi onweghị ọ maghị ha n'ihi na nwaanyị a obodo na-asọ dị ya asọ n'ihi na ọ na-esi isi gbasara ọya ya nwaanyị a enweghị ogo ọbụla dị nke o ji eji wee zụrụ nzọpụta n'ihi na bụsịta ndị mmadụ azụzi nzọpụta ma nke o ji eji wee n'onye na onye na ma onye nke ọzọ ta mere nke a nwaanyị enweghị n'ihi na akwụsị ka ya mata na ihe niile nke o nwere n'ọtụ igwe maka ịgwọ ya na onweghị nke bịara nwere isi nwaanyị a wee were okwukwe wee bịa mgbe nwaanyị a nụrụ akụkọ maka jizọs ụzọ akwụkwọ sị na ha enwekọsikwa e, e, e maka nwaanyị si wee nụ akwa nwa akwụkwọ maka jizọs mana mgbe ọ nụrụ akụkọ a o kpebie n'obi ya sọsọ naanị chineke ma mgbe nwaanyị a ji wee tụmere a ka anyị esi jedekwu jizọs ka anyị osiebe were ofu ahụ were a wepụtara ebe jizọs na-agafe enwere ike ọbụna ọnụgo na jizọs agata akata nke nketa ụbọchị ahụ wee jee wee nọchie n'ụzọ wee chebiri ụbọchị ahụ o kpebigo n'obi ya na okwukwe sị eji anwụ anwụ eji adị adị nọ n'ụbọchị takọ ya bụ uwe nọsi ike ebe ọ nọ wee ruo mgbe jizọs gatara nwaanyị wee gbanịsịa wee dọgburu onwe n'ọrụ wee ruo mgbe ịgbagide leka leka wee ruo imetụ ọnụ uwe jizọs aka n'ihi na ka jizọs na-aga njem n'oge mgbe ọ na-aga ozi ya ọtụtụ ndị mmadụ na-eso ọtụtụ imilikiti na-eso ya ndị hei ka emetụ jizọs aka na-abụ n'okwudo ọzọ ka emetụ ya aka ụfọdụ na-eme etu ọbụla si masị ha mana nwaanyị a ji okwukwe nke dị ukwuu wee bịa ekene mkpebi o nwere mkpebi iso jizọs enwego mkpebi ịlụrụ ya ọrụ enwego mkpebi iso ụzọ ya enwego mkpebi ịtọgbara ya gị ka o wee mee ihe ịrịba ama na-eme ndụ gị mgbe nwa ya mechara nke a metụrụ ọnụ iwu jizọs aka si ngwa ngwa isi ọbara ya wee kọchaa o wee bụrụ onye emere ka arụ ya dị ike na ajọ ọya ahụ ajọ afọ ahụ ajọ ọya ahụ ajọ mkpagbu niile ahụ ha ga-abịa isi njedebe n'aha jizọs amen naanị okwukwe ka chineke na-achọ n'ebe ị nọ iwere okwukwe bịa ị ga-afụ nzọpụta nke pụrụ iche nwa gị nke na-anaghị anụ ihe chineke ga-ebikwasị ya kapụrụ iche n'aha jizọs nwunye gị di gị onye ọbụla nke na anya ya setara gị aka ogwe aka chineke nke pụrụ iche nke na-abụ nyanya nwere onwe gị n'aha jizọs onye ihe na-esiri ike taa ọ ga-abịa na njedebe n'aha jizọs chineke amalitewo ịgọzi gị were okwukwe wee soro ụzọ nke chineke ị ga-afụ ihe mgbanwe na ndụ gị n'aha jizọs naanị gị na jizọs kraịst gị onye nweghị na-ezọpụta gị hulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a chineke nke pụrụ ime ihe niile lee ndị ori gị ndị a mere ha ebere kagbuo afa ha na akwọ nke ọnwụ debe afọ ha na akwọ nke ndụ mee ka ha bụ ndị nke nwere nzọpụta nke pụrụ iche n'ihi jizọs kraịst onye nwe amen matani n'okwu a na-abịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry ujidesie n'ike n'okwukwe na ịgụ akwụkwọ nsọ na ịsọpụrụ Chineke n'ife ya ofufe site n'ụbọchị nketa dịrị gawa okwukwe unu ga-adị ukwu okwu unu ga-abụ ihe ngozi n'aha Jizọs mata na ụlọ ekwu a na-abịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry unu ga-enweta n'igwe okwu 00 08056719493 maọbụ na 081 329 ka Chineke gozie na gozibigo n'oke n'ihi Jizọs Kraịst bụ onye nwanyị anyị amen